Igbo bụ Igbo ekene m ụnụ Igbo ndị ọma ije m ọnụ ekene m n'ụbọchị nke taata wee na-asị na adịrị nwoke mma dịrị nwaanyị mma biko na mụrụ mana ihe na-akpọtụ n'efere mba ụwa kemgbe anyị banye izuụka anụ nwaanyị nọ na ya mụ na akwa ọkụkọ atọrọ akwa ọkụkọ tọrọ ọnya tọrọ ọnya biko nụ ọnụ anyị nwoke anụ nwaanyị post vidiyo anyị anya apụtakwana ọzọ wee na-asị na eziokwu na anyị ma na ihe na-eme mana some people are contributing to their own downfall some people abụgo the problem for themselves o wee na-etizie mkpu wee na-asị na ihe nwa na-eme akwa ọkụkọ naanị ya ka m hapụ ntu anybody yes anyị ma but na akwa ọkụkọ ji aka ya wee kutere onwe ya nkụ ahụhụ dị na ya biko achọrọ m unu na vidiyo anụ nwaanyị ka unu mụtakwa n'eziokwu kwụ ọtọ dị na ya bụ vidiyo maka na anyị na-anachiata ọzọ unu adịna ịna ọhụrụ maka na chanel anụ nwaanyị ekwu gị na anyị na-ewetara unu n'izu ọbụla afọ na efere mba wanyị benefit nwoke benefit nwaanyị mana udo dị ya na-eti ya ka anyị si eti ya ọnụ ya mụta ọ mụta onye ha mụta ya hapụ maka na asị na ịmalụ asụ ịsụọ na ịma ha asụ a n'ọkpa gị neneni vidio a ka unu fụ Aranaeze ekene m unu kene nwoke kene nwanyị si na ọmaka ma elu unu ịma na enwere ife ọya abụọ na-eme n'ụwa ị na-enene ndị mmadụ ị na-ele n'ụwa na-ajụ onwe gị ajụjụ kedu ebe a na eche kedu ife a na-eme kedu ife na-eme ị na-ajụ onwe gị ajụjụ etu a etu a ka anyị ga-esi mee omenala etu a ka anyị si eme ọdịnala etu a e esi eje ụka ọwụ ndị omenala efuru dia hipokrit otu a nọ ihe mbụ mmiri adị m ezu agwụligwa adị m ezu mfụkwa ka o si aga mma ekwukwa ma ịbụ onye omenala ma ịbụ onye ụka awite you and ife ma ọ bụrụ na ihe m mere onye ụka ka m na-eme onye omenala when you fuck up ihe m mere onye ụka ka m na-eme onye omenala when you fuck up adị ezu agwụlịgwa adị m asaidịrị ndị a kwiri ndị a mpụta echi nkwiri ndị a aya m ekwiri ndị a enwere so many traditionalist ma ndị eze nwanyị ma ndị dibịa fa mapụtasịa na online ma ndị na-eme vidio na pipo na-ama ọkụ akwa na people na-ama ọkụ akwa it can happen to anybody yes it can happen to anybody betu ụbọchị bụla ụtụtụ onye anwa a na-ama ọkụ kedu ka o si mee onwunye kedu ka o si kipu onwe n'ụbọchị bụla ụtụtụ ụbọchị bụla ụtụtụ kedu ka o si wee kipụ onwe ya onye ọ napụtazi na-ayọ si kpebe ekpere si gọba ọfọ ka nwanne anyị nwoke bụ akwa pụta ka nwanne anyị nwoke bụ akwa ka ive emeni ya the same traditionalist the same traditionalist bụ ha nwapụtakwara mgbe mgbe apọstụl Suleman mgbe a gbara apọstụl emere ya emere ya ambush mgbe emere ya e, atak gbagbuo sekuriti men na-echi ya nche ndị omenala mapụta isi ya ndị omenala mapụta isi ya onye jee ya post wee na-amụ amụ na-amụ ọkụ e, aposu Suleman then today ha bụkwa ndị omenala na sikwara ụfọdụ na-asị si yuzuo that energy iji amụ akwa amụ were ya were memere ya ekpele but mgbe ha na amụ ọkụ apostle Suleman they never think to use that power to pray for him na onye ọbụla echeta na akwa abụ onye Igbo maka apostle Suleman na abụrụ onye Igbo disen ndị omenala the same ndị omenala I could remember the same ndị omenala mụrụ odumeje amụ oge odumeje na-asị onwere pawa nka onwere nwere pawa nka onwere dunka dunka onwere nka onwere nka oru mgbe etiri ya ife ọkwa the ndị omenala posturu ya ndị omenala posturu ya na-amụ ya amụ tude ihe emee onye omenala ha cheta na a ga-agọlụ ya ọfọ ha cheta na ọ bụ onye Igbo ha cheta na na-ekwesịghị ịjọ ya nwanne igo chọọchị judge everybody ị ga-ajọ onye everybody judge nobody judge nobody ị ga-ajọ ị ga-ajọ mmadụ site n'okwu ọnụ ya site n'omume ya let's face reality oge etiri odumeje e ihe ama m tu many traditionalist ndị a na-ekwu okwu tata si eh, si tipebela akwa ekpere si ama ya si emere nke ama m mgbe odumeje etiri odumeje e ihe ha pụtasịkwa na-epostu odumeje na-amụ ya amụ adịm abụ adịm ezu agwụrịgwa adịm apụta kwile onye a hapụ ikwule onye ihe mere onye ụka ka m na-eme onye omenala etu nsukwo nke onye omenala ka stop saying that eh, na ndị ụka na-amụ eh, eh, ọkwa ụka amụ because gụwa onye omenala mgbe apostle Suleman nwere atak ịmụrụ ya amụ mgbe odumeje tiri odumeje ihe ịmụrụ ya amụ ọ bụrụ onye kwuo eziokwu asị pụta egbue ife na-eme ka omenala ihe ihe ga-eme ọgwụ gị ihe ga-eme ọgwụ gị ihe osie ike ife ga-eme your spirituality ihe ga-eme your spiritual power esie ike bụ ịhọmbụlọ yosef. humble yosef. humble yosef. onye nwe power ị nwere stop bragging because when you brag naro onwe power nke aro onwere spirit naro onwere spirit 1000 ro onwere spirit 200 ro nwere ị nwere 5000 spirit ị nwere nka ị nwere nka when some reality happen to you everybody will expecting will, will be expecting you to use that power and when that power failed you and when you don use that power denụ pipu na-ekuzi ya ịpụtazi isi na ha ma isi na na ha na-akpali onye anwa na ha mụọ ha na-amụ ọkụ ya ha na-eme nke onye ọbụla onye ọbụla na-achọ iri ụtọ onye ọbụla na-achọ fem onye ọbụla na-achọ ka akpụ ya ezigbo mmadụ na soshal midia onye ọbụla na-akpọ ka akpụ ya akpụ ya ezigbo mmadụ ndị nwere heart of forgiving ndị nwere heart of ndị nwere obi mmiri ndị nwere nke a mana mgbe onye ome onye ụka ọ bụrụ na ome onye ụka unu niile amapụtasị ya ndị omenala ka na-agụ okwu ome onye omenala ibe m ome onye omenala ibe m na-ekwu as long as you know i know people that is humble on social media people na-ada wit with power ha nwere i know them that is why i respect Chimarin Temple Tony Papa and may respect ya because o nwere ego ọ nọrọ ọtụtụ nwanyị nwee ọtụtụ things nwee ọtụtụ investment enwere vidiyo nna e wọjụ sometime ago ya sị ihe ojii eme travel bụ ihe ojii eme travel bụ ka ụmụ n'obodo adịrọ mma enwere insekuriti ka ụmụazị na-eburu na ya n'ime ọfịa when somebody is making a speech on public people na-ele enwere people na-elele ọnụ gị enwere people na-elele na-elele gị then ikwuchazie uh, oh, oh, uh, uh, Chimarin temple dị ihe a mee ya this is the kind of person dị ihe a mee ya ma ọ bụ onwe ya awi even enwere ife bụ agaghị mee post ya because o kwetara na na reality dị o kwetara na things na-eme o kwetara something can happen this kind of people bụ you can mock them because they ha na onwe fa na-ekwu na ndụ na-atọfe ụtọ na mmadụ nwere ike iwere mmadụ ndụ mmadụ ibie But when you started bragging, odumeje bragide bragide bragide with power, o nwere power nka, o nwere power nka. When reality hit him, etie ife. Apostle Suleiman mgbe ọ na-eme na o nwere power na ọ bụ nke a na ọ bụ nke na ọ chukwu anya na o ji nya na jizọs na-erikọ nya na jizọs nwere nke a o nwere pawa nke a o nwere nke a o nwere nke a when hit him enwere ife o menwu na o mene akwa ọkụ humble yourself that is the that is the power of nature humble yourself if you don't humble yourself nature agaghị stand for you mpụtazie mpụtazie online onye nke mpụtazie online ife traditionalist mụrụ mụrụ apostle Suleman amụ mgbe o nwere mgbe o nwere attack pụtazie na-asịsị kpebere akwa oge ekpere it can happen to anybody now ka ị ma na now you know that it will happen to anybody now you know that reality can hit anybody now you know that reality can hit anybody betu mgbe o mere apọsụ Suleman ị na-amụ ya amụ mgbe o mere Dumeje ị na-amụ ya amụ na o mere ya ọfụlụ traditionalist ịghọ ezigbo mmadụ ezigbo mmadụ ka anyị e fụtazie gị e asị ezigbo mmadụ ka anyị fụtazie gị asị asị asị asị asị sọmbọdị nwere simpati anyị na inweke obi ebere mana o ndị ọzọ o onye ụka ịmụọ ya amụ ome onye ụka ịmụọ ya amụ onye ụka na-ebe alele na ndị e kidnapa mere pastọ ya ataki ma na pastọ ya nwere nsogbu ị na-amụ amụ na-enwe aṅụrị na epost ya o mego ya folo tradishonalisti ịghọ e ezigbo mmadụ sisi kpebe ekpere sisi gọbali ọfọ na ọ bụ onye igbo kịta aka ichetara na ọ bụ onye igbo mana mgbe o mere odumeje ichetara na ọ bụ onye igbo ka ọ bụ gịnị mere iji sọpọtụ ihe emere odumeje bikos na odumeje na abrak odumeje na-etu ọnụ odumeje na-etu ọnụ he never humble himself na ọ na-etu ọnụ enwere so many reverend fathers ndị na-amara ndị fabụ a na-ekidnap and when they are kidnapped they will come out enwere dibia ndị a na-anapụ moto ama dibia dibịa amago anapụrụ anapụrụ dise eh, anapụrụ ke afọ moto anụnwa anapụrụ ya moto ụmụazị jere oripụ ụmụazị jere ori pụtara narị ya moto buru moto rukwa ebe ọzọ drọpụ ja dị di were dị moto sukarie moto paakị ya moto buy moto ọzọ kwa. agụ ya ebe a paakịrị moto ehi come there bịakwa buru moto ye nobody knows about it mana ibupụta onwe gị were bragin were bragin sie i nwee problem you can't cheat that nature because you bring yourself ite imere na ịbụ na ikuku na ibu ikuku na anaghị ejide gị n'aka na ibu nke a na ịkarịrị egwu na ibu nke a na gị egwu na-enwe ihe na-emeni ichefuzie na ichefuo na something can happen because people will judge you with ihe i kwuru n'ọnụ gị people will judge you with your action people will judge you with ihe ọbụla your act ihe ọbụla i play people will judge you with it anyị ncha na-eme many of na-eme na-eme dibịa many of us na-emenye nwesịrị ọgwụ mana ọ bụrụ ịpụtazie iwere ọgwụ ị nwere na-etu ọnụ a ka alụrụ ọgwụ ọ mmadụ mewere ọgwụ mmadụ bụ mmadụ wetara ahịfịa na mgbọrọgwụ wekọta ya mee omenya meshin meshin ma ọ moto ị na-eyuzu gịnwa bụ dibịa mechin moto ị na-eyuzu ma mechin ị na-eyuzu nwere ike ịpụta n'ụzọ breki dan disapọint ya gị mebie mmadụ eji apụta mmụọ ga-amụ bikos na mechin gị mebiri bikos mechin bụ aka alụrụ ya and ị gaghị na-etu ọnụ na ihe ha ya pụta na-etu ọnụ na mejụ na moto gị bụ emebi emebi na mechin gị bụ emebi emebi mgbe ị tobere ọnụ na mechin gị ibe emebi emebi na moto gị ibe emebi emebi ụbọchị afụrụ ebe o mebiri a ga-amụ gị amụ den ịpụ itochazi ọnụ sị na moto gị adịghị emebi emebi na meshin gị adịghị emebi emebi na moto gị bụ bụ ọgbakọpị na nwere ife na-eme yanụ den tumorozi efu gị ebe moto gị mebiri amụọ gị amụ ịsị na a na-amụ gị amụ ọ ife iji ọnụ gị kwutela onwe gị ọ ife iji ọnụ ikwutela onwe gị enwere vidio akwa mere sometime ago si na na ebiela gị bịa ka esi olu gị atịkpa ọ bụrụ na ife onye ji egbe ị nalị ya egbe ma anya aka ntị nalị ya egbe denu o ruzie mgbe eji egbe bịakwutie omenwuzi ọ na-anwụrụzi ndị ahụ egbe mee ihe ahụ o kwuru ọha eme den pịpụpụtasị okwu okwu si kedụzi ihe mere ojii wee nara ndị ahụ egbe maa ha aka ntị den ịpụtazie ịchị ya ise na ndị ahụ na-ama ọkụ ya ka you ga-elebara onwe gị mara ma okwu ahụ ị na-ekwu lee onwe gị anya ma ịma ihe lee onwe gị anya iche eke ma ịma ihe ka ị na-ezuzu ezuzu cheki onwe gị nwere ma ihe ka ị na-ezuzu ezuzu na ị nwere ọgwụ ọdị esi na arụ abụrụ ịpụta n'ebe a na-afụ afụ ebe a na-agba egbe ijebe ọ bụrụ ịpụtafụ ebe a na-agba egbe ijebe bikos na ị nwere ọdị esi ọ inwe ọdị esi na arụ a na-agbakọ egbe ị na-eze isi gị bikos ihe ahụ ibu na-arụ ọgwụ ibu na-arụ bụ mmadụ aka arụrụ ya and o nwere nsọ o nwere ike at that moment ahụ nwere ike ọ bụrụ na ibitọ gị aka ọ bụrụ na ịnọghọzi ịnọghọ ọfụma izebe isi gị o nwere ike nwere ife ịkọmitiri ọnọ ili wikiri data ọgwụ anwa izebe isi gị today ndị omenala mapụtasị ya onye pụta ya dị nọnsens onye pụta ya dị nọnsens na ndị ụka na-ama ọkụ akwa ọkụkụ na-ekidnapụrụ ya mana onye nwe akwa ọkụ na onwe eji ọnụ ya kwute ife mere eji ga ama ọkụ ya ama ọkụ ya ama ọkụ ọnya ọ dịghị na nsọ ama ọkụ ọnya ekwesịrị ka ama ọkụ ọnya because gịnị he never humble himself na a na-aba asakọta eze anyị ekpuru nkata n'isi gwa ya ekpuru nkata n'ilu gwa ya okpuru nkata n'isi gwa ya okwu n'inwere inwere ọgwụ inwere ọgwụ inwere ọgwụ 1 million inwere ọgwụ 3000 demons inwere nke inwere nke akụ remember oge nwa ndị nwanụ tretinere tretiri Matias Ezeaku from uh, Ogidi I think tretrị Matias Ezeakụ Matias were polisi mee ya arestị ọ na sel ebe ọ na-abara gị o mmụọ nwere mmụọ 1 million o nwere mmụọ 1 million o mmụọ 7 million o nwere mmụọ 20000 Matias Ezeaku arrested him ọ na sel for complete one week since then o si na prison o si dee pụta o si na sel pụta isi jụọ ya oyi okwu ọzọ okwu humble yourself and ife mere kpatalụ eji wee tụọ ya Matias e agụ ji wee mee mee ya arrest bụ o kwuru okwu ife gbasara oke ite ka okwu ihe gbasara ọgwụ otu akwa ọkụkọ si epromotu ọgwụ na otu o si e e, e, ekwu okwu ọgwụ nyanwa na onwe ya machapụta mmebe atak defend be akwa bikos ya na akwa na-adị na mma he was arrested oje otu akwa ọkụ na na otu ọbụla onye ọsọkwa gị bụrụ ọsọkwa gị bụrụ dibia sọkwa gị bụrụ ọkacha akacha n'ụwa niile ọsọ nwere ọkacha kacha n'ụwa niile if you go to America daa iwu daa iwu daa iwu America you face the law ije America bụrụ na ihu nge kacha n'ụwa niile nwee ọgwụ ije America mee nonsense America tụọ gị nga tụọ gị tụọ ma spirit gị niile nga tụọ gị were nga merụọ gị arụ ọtụkwa gị na-ekpe ekpere ọtụkwa gị na-ekpe ekpere elu na-ekpe ekpere ana bụrụ gị bụ gị gị na jizọs nwere ịnwụtara nwụtara jizọs n'aka gị na ya na-eri nri na ofe efere ije amerịka ije amerịka daa iwu ndị amerịka ha atụọ gị nga were nga merụọ gị ahụ so stop gị nweta ọgwụ ejisi n'ọgwụ anya isi ndị mgbe ochie ndị ndị okenye ndị mgbe ochie ndị ndị awafafadas gwara oke ọgwụ gọtachara oke ọgwụ gwọchara oke ọgwụ ha na ha bara gị ọgwụ they don bara gị ọgwụ ha na ha bara gị ọgwụ because it will fail you anytime ha na abara apụta na abara gị ọgwụ because ka ịma nke ịma nke ọzọ I could remember oge eh, perikoma perikoma nwere ataki n'Ọnịcha Pericoma never brag. Pericoma never brag ọgwụ. Bata olu na n'Ọnịcha, olu mgbe o ruru omume, ndị bịara iburu enu ndị bịara iburu enu ọ gbachi ya nkịtị. Apalitezie ya eruo ebe a chọrọ ịdrọpụ yazi nsogbu ụdị. Onye nwere ọgwụ adịghị eme mkpọtụ. Onye nwere ọgwụ adịghị eji anya isi. maka na iwere ọgwụ nyam isi ị nwee nsogbu mere ejisi na nganga bute ụzọ na ndị Igbo kwuru n'okwu sị nganga bute ụzọ our forefathers kwuru sị nganga bute ụzọ ọdịda esochie ya azụ nganga buru ụzọ ọdịda esochie ya azụ you never ask yourself you never think of that word. nganga buru ụzọ ọdịda esochi enye azụ ebe i jere were ringi yikajuo jisie n'aka gị iwere ringi yijisie n'aka gị na-eme amansi na-eme amansi up and down just one person just somebody somebody mother na somebody etukwu n'akụkụ na-akọgo ezigbo ọgwụ n'ọlụ ọlụ nwunye nnọọ like a gentleman nọrọ die ịmụ ụfọdụ na-apụta na-etu ọnụ ha ji mee nka ha ji wee mee nka gbuo gbuo kwatu osisi were were ọnụ gbuo osisi were nke a mee nka ịyafụ a wise man nwere ọgwụ nwere ọgwụ ka o ji anọ n'akụkụ na ọlụ nwunye jejeje mee ka ọnwa dị ife mee ka ọwa ofeke na ọlụ nwunye. o nwere ike ịnọkịta ebe ahụ ị na-abara gị na-ekwucha ọchọ ọchọ ọchọ ọchọ ọsị ka ọ mara kene ihe imenwu naanị eze ka ọ ya aja gị ọ ga-aja ọsụ jaa gị eze ikuku vulu gị den kedu ife ị nwere onye nwere ọgwụ ada eme mkpọtụ ndị omenala ndị omenala bụ ha bụ the hypocrite ndị omenala bụ hypocrite the highest hypocrite you can meet eh, you can ever meet in this world onye ọ na-amapụtara a na-ama ọkụ akwa stop mocking him stop mocking him were that energy ị ga-eji mọkụ ya were kpewere ya ekpere mana pastọ mehie epost ha post wee mụọ ya amụ wee kedu ebe jizọs nọ kedu ebe jizọs nọ kedu ebe god nwa na-ekpere nọ kedu ebe jizọs ya nwane nọ ihe mee na onye omenala ndị ụka ha asị kedu ebe ọgwụ gị dị kedụzi ebe ọgwụ ya aha dị bikos na iji ọgwụ ahụ na-etu ọnụ bikos na iji jizọs na-etu ọnụ bikos na iji nke nke nwere na-etu ọnụ mgbe o ruoro n'omume wen reality hit you a ga-ajụ gị kedu ebe chi gị nọ that is the nature of life that is nature of that is the nature of this world anyị nọ n'ime ya bikos the world must ask you kedu ebe chi ahụ ị na-ekpere nọ wen reality hit you kedu ihe mere kedu ihe mere ha ga-eji ga ajụ gị kedu ebe chi ga nọ bikos na iji chi ga anwa iji ihe ahụ ị nwere iji ọgwụ ga anwa iji jizọs ga anwa anya isi iji ya anya isi iji ya etu ọnụ iji ya eme na ọnga ịkarịsị iji ya eme na ndị ọzọ nwere ife iji ya eme na ọnga ewu karịsịa akarịsịa na ọ jide ijide jizọs n'aka na ọ gị na jizọs na-erikọ nri na iji ọgwụ ị na-ata ọgwụ ha taa enwe ndị nke na-ekwu na ha bụ ndị na-ata ọgwụ ata enwe ndị nke na-ekwu na ọha bụ ndị na-elu ọgwụ elu nwe ndị na-asị na ọha nwa na-abara arụsị mba nwe ndị na-asị na ọha nwa bụ ndị na ọha nwa bụ ndị na-abara ọgwụ mba ọha nwa bụ ndị na agwa ọgwụ na-akọma na-apịa ọgwụ ụtarị ọha nwa bụ ndị na-apịa arụsị ụtarị ya ji eme ife okwu ha eme ya apịa ya ụtarị ị na-ekwu ukwu ofeke those who has who has power don make noise. Only an empty vessels dey make noise with what they don have. Then when reality hit you, when something happen to you, people will ask you, ebe "Can ị nwere? It become a mock. ọ bụrụ na ndị ụka pụta today si akwa ọkụkọ kedizi ebe chi ga nwe nọ kedizi ebe ọgwụ ga nwe nọ you have to ị gaghị blame fa ị gaghị asị kedu ihe a ji ekwu etu a because you make yourself available you brag with ihe ị nwere na-agwa ha na nke aha na-eme enweghị ike dị na ya nọọ nke gị bụ ike ebe ike dị onye ọbụla bịa n'ụwa na-ekpere chi chi ya dịka nghọta ya na uche ya si wee dị na-eme nke ọbụla ọ ya eme ị na-ewe ọ ga-esi dị mma mana ihe ahụ ị na-eme na-eleta uwe ọchukwu nyere gị ọchukwu nyere gị that grace na ọchukwu nyere gị that opportunity to do that tumoro iwere ife akalaka ahụ chi gị nyere gị wee nyawa isi iwere akalaka ahụ chukwu nyere gị wee na-aba mba iwere akalaka ahụ chukwu nyere gị were na-emechi ụwa ntị reality will hit you onye ka ndị nna nna anyị faji kwuo okwu si onye na iweli nganga bido iweli nganga na-eje n'ụwa ihe ọzọ ga-esi ewe ọdịda maka onye ọbụla ya adabụ nganga ka ọ ya ebido na-eme you ị nwere ike ime nganga ahụ 5 years 20 years ị nwere ike ime nganga ahụ 15 years but just one day a sị gị ụbọchị niile ebu nke onye ori mana one day ebu nke onye nwe ụlọ just one day just a one day just a second just a minute just an hour just a day ka nkonko niile anwụ ikoro nkonko niile anwụ ikoro okwu niile anwụ ikwuru ịnya isi niile ahụ i mere just one day ife niile a agwụ ya naanị chuku na nda na nyere gị that power anarakwa gị ya wụọ ya n'ala gwa mee ka ndị niile ahụ No ọnụ marakwa that you are nobody they, are, they just give you grace they just give you grace i want you to share this video i want you to share this this uh, message i want you to share this message bragin mmadụ iji mmụọ etu ọnụ mmadụ iji ọgwụ etu ọnụ mmadụ iji jizọs etu ọnụ mmadụ iji meri etu ọnụ mmadụ iji nke ọbụla ọ na-ekpere were etu ọnụ chịkụnata na onwe unu ụnụ ọbụ ndị na-eme omenala chịkụnata na onwe unu nzuzu aba unu n'isi stọp unu ezuzu na ezuzu unu na-eme omenala unu ezuzu na ezuzu unu ṅụrụ mmiri ala unu ṅụrụ mmiri ala mee dị ka ndị ṅụrụ mmiri ala unu nwa ndị na-ekpe ụka mee dị ka ndị ṅụrụ mmiri ala. so many people today na China na-aga nga so many people today na Japan na-aga nga so many people today na India na-aga nga ihe niile abụ ndị nwere arụsị na ndị e, nwechara mmụọ ha na ekpere in their homes ndị niile anyị fọrọ bụ ndị nwetara okpukperechi ha in homes ọ bụ ndị Igbo nwere okpukperechi ọ bụ ndị Igbo nwere omenala but when you go to other other other uh, west other world jee n'ụwa ụwa ụwa ndị ọzọ ma China jee other countries China India Japan all those people na-eme na-eme good spirituality when you commit ị commit ihe ndị obodo gị na-asọ nsọ ị gaa nga you are not above it enweghị onye dị above the law ịga nga ndị eze nwaanyị a ede pray for akwa stop mocking him pray for him stop mocking him mana unu niile bụkwa ndị kwuru okwu mgbe o kwuru something na na eh, na gị nwe atịba mmadụ were egbe egbodo ya gị n'iru ị nara ya egbu ya ị nara ya egbe ya tude ewere n'egbe bịa ya n'iru ọ nara nwe ozi egbe ndị ahụ egbe ha ka iche na ọsọ gị nwawa onye omenala na na fido ndị ụka na afụ ya other religions na afụ ya then when something like that i kwuru n'ọnụ gị mee gị ị defend nwuhe onwe gị ha kwụzie okwu ịsị na ha ekwu arụ ndị omenala rapụnụ ndị ụka ka fakwuo ife dịfa n'obi ụbọchị o mekwere pastọ ha ụbọchị o mekwere pastọ ha ikwu onye ahụ dị gị n'obi ebe pipo fi ebe dị ndị a na-elegara anya dị ndị a na-elegara anya achọghị humble theirself ndị a na-elegara anya in their religions ndị a na-elegara anya ebe ha achọghọ ịhumble their self all those things all those nonsense na-eme na Christian Christian and the tradition Muslim ndị Muslim anyị na-ekwu okwu fatude ndị Muslim ha anaghị abrag with power ndị Muslim anaghị abrag with power ndị muslim a na-emeghe emam onye isi nchụaja ndị muslim na-apụta tata si na Allah Allah nyere pawa na nke na-eme nke na-eme na o nwere spirit of Allah 300 pieces o nwere 3000 eh, mohamed n'ime o nwere ka they don't mana ọnụ ọbụ ndị omenala onye gwọta ncha ncha ọgwụ ya kobe onye gwọta obere ọgwụ okobe pastọ nke je oke ọgwụ gwọta nwa ọbụla ọgwụ nata nwa pawa ya kobe gbakashiba ọbọ people will mock akwa stop saying nonsense people will mock him because he make himself available for for him to be mocked ma o nwee problem otu o problem otu o problem na otu o problem na okwu niile o kwuru ihe niile o mere agwa ya niile ọ kpali deserve iji mọkụ ya so onye mọkụọ ya adịzi na-asụ onye anwa it can happen to anybody even onye a na-ama ọkụ ya it can happen to that person also it can happen to me also adị apụta na soshal midia gwa gị ọgwụ onye nwere enwe onye na-enwe ha ọgwụ onye nwere ọgwụ enwe dibịa enwe ha ọgwụ ana m apụta na soshal midia agwa gị na m onwere ọgwụ ọgwụ 100 maọbụ ọgwụ ole ọbụla ọgwụ ọbụla m nwere naanị mụ amaala ya mmụọ niile m nwere naanị mụ amaala ya ejighị m ya apụta etu ọnụ ejighị m ya apụta tret pipụl ejighị m ya apụta eme ka pipụl fil les na mmụọ akasị mgbe ị mebara na ịkasị mgbe idebe onwe gị n'elu when something ihe dịkwa nnekwu bịakwutekwe gị people are expecting you to gịnị to handle the situation but when, when you cannot handle the situation nwanne iwuru onwe gị n'ala that is a simple thing no dey ọ na-eme pastọ ọ na-eme dibịa o mere odumeje ewere ọra ewere ọra nwaricha odumeje ntị tie tie odumeje etineti na ọnịcha ebe n'iru chọọchị ya ahụ were ọra nwalicha anya ntị ma mmụ ma gị lere amụ amụ oge ihe anwa mere odumeje bikos gịnị ọ pụta ya sịgo o nwere pawa nka o nwere pawa nka o nwere pawa nka o nwere pawa nka ama anya ọra were ọla nwa anya ntị anyị ncha niile mụọ ya amụ the same thing apọstụ Suleman ọ na-eme nka ya na Jizọs na-erikọ n'ofu efere o nwere pawa nka ọ na-agwọ ndị isi ọ na-agwọ ndị ngwọrọ ọ na-agwọ ndị ala ọ na-eme nka ọ na-eme nka ọ na-eme nwaanyị nka nwaanyị nwaanyị oruru ọbara ọkwụsị ọ na-eme nka ọ na-eme nke ọ na-eme nka ọ na-eme nka ụbọchị esi ụbọchị emere ya taa ka agbalị ya egbe isi ọjọọ zi ya oyi isi jụrụ ya oyi unu niile pụtakwa kwuonye today the sentin akwa akwapụta ya sị gị o nwee pawa nka ọ dị o nka o mere nka omere nka o nwere nka o nwere nka the sen reality ya people ndị ụka pụtazie mụ amụ esi hoji gị na-amụ amụ mmadụ pụtazie okwu etekwa ndị akwa anyị ndị igbo anyị ncha niile kwado anyị ndị igbo mgbe o mere odumeje dara amụ amụ ịmaa na odimeje bụ onye igbo akwaghasịla na onye Igbo na nka nka nka nka you started to want to pretend ị chọrọ ịbụ ezigbo mmadụ na social media kwefuru ndị omenala dezi anọgo m etu a m etu a gbakọọ unu anọgo m etu a gbakọọ unu akụ rimemba oge igwe kredo igwe kredo na-ama mbem jere na chọọchị mee nwa ya baptizim diwe igwe kredo si epirichi ọdịnala diwe igwe kredo igwe kredo si akwado ọdịnala dwe igwe kredo si epromotu ọdịnala oruzi mgbe ọ ime nwa ya baptizim na o n'ụlọ ụka mee nwa ya baptizim apụtakwala nkwu okwu gwakwa ya na o meteghị ihe gwakwa ya ka ọ dị adị m ezolu ya anybody gwakwa ya ka ọ dị ezoghịrị m ya ezolu agwakwara ya ebe ọ dara ada gwa ya na imeteghị ya ụfọdụ pụtakwasị na onye ọbụla ndị disenyo tradishonalist pụtakwara si na ọra ya na ọ choice ya na ọ ya n'ebe ọ chọrọ ime nwa ya baptizim na ọ ya mana ịnọkwa n'ime vileji gị ịnọkwa na-eprichi na na na ije ụka bụ nke a ije ụka adịghị mma ime nwa baptizim n'ụlọ ụka adịghị mma mana onye omenala ibe gị mee mmemme ụdị ihe anwa bupụta ya na soshal midia ekwu onye ịsị na choice ya ọghọ choice ya mana ọ bụrụ na ọ pastọ kpọrọ nwa ya unu niile na-ejekwa na-ewere pichọ ebe a na-eme mmadụ baptizim na mmiri si na ọlụ mmiri ka a na-alụrụ ya si n'ọlụ mmiri ka a na-arụrụ ya na baptizim enwere ife ọ bụ na ije na chọọchị e, baptizim enwere ife ọ bụ e, unu jere eweta pichọ ebe a na-alụ mmadụ ọlụ ebe a na-alụ ndị mmadụ ọlụ ebe a na-eme mmadụ baptizim na mmiri si na ọ dị si n'ọlụ mmiri anwa ka a na-alụ na-eprichi ya na-ekwu ya onye otu unu onye omenala jee n'ụlọ ụka jee mee nwa baptizim unu niile pụtakwa si na ọ chọisi ya kịtịkpọgbo ukwu unu niile ebe ahụ kịtịkpọgbo ukwu unu ndị omenala kwulu ya bụ ife n'owu hipokris ndị egbuo e n'igbu egbuo n'ọfịa apụta n'ụzọ jụgbu onye na-egbu akwa ọkọ deserve to be mocked o deserve ka a mọkụọ ya stop bragging with power stop bragging with power perikom abragi with power betu ụbọchị o ruo but ibe ike dara ibe ive ive odogwu bịara he conquered onye nwere pawa adịghị eme mkpọtụ otu isi bupụta onwe gị otu isi debe onwe gị n'ụwa ka ụwa ga-esi nwe gị amụ otu isi debe onwe n'ụwa ka ụwa ga-esikwu ihe kwuo okwu gị ekwugo m ihe ebe sị gị enwere ihe nji laik ya Chimarin Temple Chimarin Temple ka neva brag with power ọ bụ onye ndụ na-atọ ụtọ ọ dịkwuo nke ewu ati nna ụmụ agbagbu ya nya mere odisi ya emetara afọ ụmụazị obodo adịghị mma ụmụazị emekpọrọ ya akpọgbu n'ime ọfịgbo ọ dịkwuo kwuo nke ya dị to you ọ dịgwa gị sị gị na ọ bụkwa ọgwụ niile dibịa lụrụ na dibịa gwọlụ na-alụ ọrụ ọ bụghị ọgwụ niile dibịa gwọlụ na-ele na ọgwụ ọrụ gị ọgwụ ole iwere ọgwụ ọrụ gị ị mara na ọ dịghị n'akara gị ọgwụkwa n'elu gị ole ego nwere aṅarị mana mmadụ ịpụta na-eme na ọnya agwa na ọnya mekarịsịrị na enweghị nke o mere anaghị ere na-aga isi onwe ya n'ụdị ọnụ na ọ bụ chukwu na ụdị na ọ bụzi ndị ana ndị ichie ndị na-ele ọgwụ owere onwe tizie na ọnya nwa na-eme ka onwe tizie na ọnya nwa na-eme ọ bụzie na enwe onye ọrụ ọrụ ọrụ ọ gaghị aga onye ahụ pụtazi okwu okwu asị na ọ na-ama ọkụ onye anwa eh, na ọ na-ama ọkụ ya bikos ijikọ ọnụ gị kwuo na enwerọ nke ịgwala anaghị ere tụghachi gbara ntempụ na ọrụ ọrụ gị o reghere gị gaa elu bikos ọ kwuru ya ekwu gwa gị na ọ bụghị ọgwụ niile ọgwụ ọya elele gị ọgwụ ọ dịghị n'akara ka ole ọgwụ dịghị gị n'akara ọ ele kwere ka ịra kwere ka ịra nwee ife karịrị ya this man today nọ na nga na UK Ikekwelu Mmadụ he is a politician o nwere pawa niile o nwere na politician na Nigeria mana ime ife jee imegide ife cross western world ewere nga merụ ọ ga-arụ ka ikwe Ikekwelu Mmadụ agwọ ọgwụ ịkara ya ya mara dibịa ịka ya ewepụta ego na ihe na masị na dibia. dibịa asụ na ememe na a na-aba sosaiti na a na-aba sosaiti ihe ka ya ewepụta ego na baa sosaiti asụ na ka ememe ihe ụka ndị ka ya akwụ ndị ka ga-akwụ taịtị na chọọchị ịka ya ga-akwụ taịtị na chọọchị ịka ya nwe pastọs ịka ya nwe prọfet mana tude kedu ebe ọ nọ ọkwa na nga odumeje megide na o nwee pawa nke a na o nwere pawa nke a nwee pawa nke a nwee pawa nke a megide ihe megide ihe jee amerịka ma ọ jee uk jee lọndọn daa iwu daa iwu fa awere nga merụọ ya arụ ụdị dibịa ọ sọkwara gị mee n'ụwa ụdị ọgwụ ọ sọkwara gị mee n'ụwa imegide ihe n'ụwa gị jee uk jee western world jee amerịka daa iwu fa ha were nga atụọ gị nga atụọ ma arụsị gị nga tụọ ma daizi atụọ gị nga atụọ ma ọgwụ gị ma arụsị gị nga ịma na oyi ịma na ibe dị n'ụwa so ka anyị wepụta unu onwe anyị ana humbleness be ya bụ the power of spirituality mmadụ ịhọmbụla onwe ya kwere ka ọra wetu onwe gị ala enwe onye ọnwe the power of spirituality iwetu onwe gị ala dị humble ọgwụ gị ọgwụ ibu na-arụ ọgwụ ị nwere mmụọ ndị nwere a na-arụrụ gị ọrụ alụsiri gị ọrụ ike so that is it ọ ifere n'ụwa so ndị omenala unu wee shem the na ndị ụka na-eme ka unu na-eme na ndị ụka na-eme ka unu na-eme nụrụ ezigbo mmadụ ezigbo mmadụ gbukwe ndị niile asị na a na-amụ ọkụ akwa a na-amụ ọkụ ya kịta ka ịma na akwa bụ onye igbo mgbe o mere odimeji ịma na onye igbo mgbe o mere apọsụ Suleman ịma na onye naijiria ịma ha brọda ịma blak man ka ọ bụ ịpụtara pụtara ndị akwa anya ma ndị dibia nọ na soshal midia ahụ na humble sef ịka bụrụkwa dibia ka na-etu ọnụ ka na-etu ọnụ inwere pawa ka na-etu ọnụ inwere nke a ka na-etu ọnụ inwere nke a ụbọchị reality bịara mụọ bụ Obiọmachukwu ya echukwu ga-amụchi aga ọchị ndị chere gị ọchị mma enyere ka shia ya dị vidio shia ya dị post na-ịpụtazi etu traditionalist esi ee ọ dị na a na-ekwu na a na-amụ akwa ọkụ amụ na a na-amụ ya amụ na a na-eme ozokwu nọtala onwunye okwere ka ọra ọ bụrụ na akwa ọkụ bụ somebody na-apụta na soshal media enweghị onye asa apụta na soshal media ọpụta na soshal media ọ nweghị ego ọ bụrụ na ọ enyere ndị mmadụ aka ọ na-enyere ndị mmadụ aka ewere ya mara ya ọ naghị etu ọnụ ọ naghị ekwu ihe omenwụrọ ọ naghị etu ọnụ ọ na-enye ndị mmadụ aka ọ na-enwe nkụzi omenala ọ chọrọ ịkụzi ndị ọkụzi ọdịnala ọ chọrọ ikụzi ọkụzi enye this kind of thing na mmemme ọbụla mmiri enwe ilo ka o mere onye ọ na ya nọ na mwute because ọ naghị abrak mmiri onwe iro na-apụta live kụzie nkụzi gbasara ọdịnala na omenala o jighị ọgwụ anya isi mana ịpụta wụrụ ọgwụ n'anya isi n'ọngụ iwe ejecha agwụ n'ọngụ bụ nke a n'ọngụ bụ nke a mgbe e ruo na ihe ejecha agwụ afọ iru gị so ọ bụ na ọsọ mbụ na-apụta ọkụzi ihe gbasara omenala nke ahụ adịla onwe ya iche pipụl ewere ezigbo ihe ahụ were ihe a mara ya anaghị ya ga na-asị wanyị dis guy onwe nkwụ problem ọ nakwa ọ na-akwa e, e, even ọ na-akwa ịtụ ọnụ ọ na-akwa eme nka ihe niile a bụ ihe eji amata mmadụ ihe niile a bụ uru dị na mmadụ ịdị fem mmadụ ịdị fem mmadụ ịdị fem ịdị fem inwe fem ụwa mara gị họmpụlụ onwe gị ka ihe ya daa bụ n'ihe mee echi ọ bụla ife fere gị ọ bụrụ na ọ bụ ka of pesin na-eweta onwe ya na ebe ihe a si wee kazie njọ bụ dat vidio ahụ o mere ebe o kwuru ifere ibido gị ifere ibigide gị na gị nwee ọgwụ na gị nwee atịkpa nyere ibigide gị nara mmadụ egbe nara onye ahụ egbe ma anya ọla and you expect people not to talk. at the same oriodi one month otu oriodi one month o kwuchara o mechara da vidio onye ọbụla ndị kwụsịkwara okwu gbasara da vidio unu niile bụ ndị omenala kwụsịkwara okwu kwụsịkwara okwu kwụsịkwara okwu unu niile bụ ndị kwụsịkwara okwu gbasara da vidio dan den ihe reality emeziene ka o pruvu anyị dị power nwere ihe niile nke o mere unu niile bụkwa ndị omenala tọn gharịkwa azụ uru niile bụ ndị omenala pụtakpa tọnụgharịa ha azụ kwuo aba it can, eh, eh, eh, it can happen to anybody it can happen to anybody it can happen to anybody it can happen to anybody gbukwa ego ebe ahụ yes it can happen to anybody but abụzina somebody bụ o ruo na nke gị o mekụta gị abụzina somebody bụ o mekụta gị ị mara to protect ịtawa ndị ụka ụta oji gị na-amụ amụ oji gị na-amụ ọkụ oji gị na-amụ amụ mana ome onye ụka ịmachapụta ma ọkụọ ịmachapụta ma ọkụọ ndị pastọ ọbụla eti ihe onwe ya nchen na-eko na o nwere pawa na ọ bụ nke a na ọ bụ nke a ihe mee ego maọbụ obemachukwu ga-apụta mụọ ga-amụ iburu dibịa iti ihe onwe gị na chen na-eko na ịbụ nke a na ịbụ nke a na ịbụ nke ihe mee ga echi mpụtakwa nchi aga ọchị because I know reality there and it can happen to anybody. ụbọchị m brag gbara wit pawa na mụ na ịgba m egbo anaghị aba m arụ ime m ịsụ ọmụ mmụọ aba m arụ apụta echi ụmụazị sụọ m aba m arụ ịhụ m n'ụzọ chi ama ọchị ọ gị ihe arụ onye si na moto ya dị emebi emebi pụta moto emebie na onye ọgwụ ihe ogoro bụ direct na moto ya dị emebi emebi moto ya pụta mebie echi ihu ya chịa ya ọchị bikos ihe niile a bụ ihe aka rụrụ aka rụrụ ya it can disappoint it can disappoint Jizọs bụ stori ọ mmadụ dere ya ede mee ka people believe na ọ mmadụ rụrụ ya ekidnapụ e reverend fada ya kwụọ ụgwọ bel onwe ya many reverend fathers ka a egbu egbu many pastors ka a na-egbu egbu ị maara na edi na jizọs bụ aka arụrụ ya it can also disappoint so that is life that is nature for you agaghị m ekwugbu onwe m n'okwu ya mụala ụnụ mma o ji ncha awụ arụ ya mara onwe ya na onye nwere pawa adịghị eme mkpọtụ onye nwere pawa adịghị eme mkpọtụ humble yourself maka ndị ka na-apụta ekwu na ekwu ha nwere mmụọ 3000 ha nwere jizọs 78 ha nwere jizọs 1 million ha nwere angel michael 638 pieces ha nwere angel rafael 78,000 pieces ndị na-apụta ha nwere nje yuria ha nwere 857 pieces ha na Jamaica 878 eh, pieces na-arụkọ ma ndị sa ha nwere senti nke na-ekwuru ụbọchị reality hit tinyere gị anyị ga-ajụkwa gị kedu ebe senti gị ndị ahụ nọ anyị ga-ajụkwa gị kedu ebe ma nje Michael ma nje Yuria ga nọ anyị ga-ajụkwa gị kedu ebe Jizọs gị nọ nke ọ ị na-ekpere humble yourself bụrụ onye eziokwu were eziokwu na-aga so that ihe mewe gị n'ụwa ka mara ebe esi enyere gị aka bụrụ onye na-ekwu ekweru nke o menwuru so that ihe mewe gị n'ụwa amala ebe a si enyere gị aka ọ kwụsị aka ọrụ n'ọnụ ọmaka ma elu unu ka chi fon onye afụrụ taa chifu ya echi ọfọngọrọ na erieta eri echi n'anya bụ naanị erika onye afụrụ taa afụ onye abụna ya na-ebika anyị na anyị bi n'ụwa onye afụrụ taa tụfụ ya echi ya maala unu mma share ya this video ma ọ bụrụ na ị laikiri program ịsha ya anya ka ọ gaa viral ka onye nwere ntị ka ọ nụrụ ya maala unu maka ndị ka na-ejikwa ya Jizọs is the strongest power Jizọs is the is the savior enwekwara mgbe enwere ahụ mgbu kọma na ahụ mgbuji anya gị na jizọs bụ ya bụ disepshọn jizọs bụ ya bụ fainansi enwekwara kọma na arụ mgbu ga anya gị arụ mgbu enwere arụ mgbu ji anya gị people will still ask you kedu ebe chi ga anọ kedu ebe jizọs ga-anọ ejizina ihe ị na-ekpere were anya isi mee nke dị ala gị napụrụ chukwu na ọdịnala na mmụọ ndị ala na ndị enu ka a metọpụ nkefe ọnụ. mee nke iji bụrụ mmadụ ejizina ihe igwe na-anya isi wee sị na etu a nsukwu ike ya kwuo uche onye ọbụla dị ya ya maala ụnụ mma ya gazie ọmaka meela onye ọbụla obi igbo ana m ekenekwa nwoke na-ekene nwaanyị na-asị na onye ọbụla na-echa vidiyo a na-asụ skraịbụ ka na dis chanel m sọskraịbụ chụ na agba notifikeshọn ọnụ ụlọ laik kwa na vidiyo na nwere shi ya dị vidiyo ka onye ọzọ wee na-amụta indid na akwa ọkụkọ afụgono ka o siri unu afụgono ka m ihe si ya na-aga na ndị ọbụla icheze ka ha na ha ya okwu aha na na ndụ ahụrụ onye enyi ya nwoke bụkwanụ Gaddafi and JCN anụghị olu ya. Alụsị ego bụ the first person post to fake news concerning akwa na ahapụrụ ya. I don ọ na ahapụ ya whenas onye kpọrọ your friend so that person not verify before post we mgbe mgbe fụwa news na why can't you call say nna m e ka o si dị we before you later come and confirm hours later na maka na <laughs> asịrị bụrụ ozu onye ọzọ n'isi ọ dịka ịbụ ụkwụ nkwụ n'isi igbo ndị ọma na-ege m ntị ihe anụnwa abụrụgo ihe amamihe dịlu nwoke dịlu nwaanyị maka ha onye ma mgbọsị nke ya abụ abịa na-asụ biko ịmara ebe ị na-aga ịmara ka isi eso ọgaranya maka mmadụ na aba anwụrụ anwụ ebe ahụ a na-agụkwasara ahụ ha mapụtazikwa ụwa anụnwa ọzọ chapa nke ha ikulu na we imajin ọ bụrụ na ndị ahụ breadwinner of their family ha would that family feel ihe ị na-ekwu ekwu n'ịntanetị kịta onweghị onye na-ekwute ndị a onwedị onye ma afa ha onwedị onye apụtasị gị na pikchọ onye abụọ onye nwụrụ anwụ na-efoto ya ị na-eso ọgaranya na-eso onye a na-eso onye a the end of iwere ndụ gị toye na ya chapta nke gị emechie where you can easily make plans for yourself ise nọ iso ọgaranya gburu otu mkpu ya akarị gị mma ezinụlọ ndị anụnwa ya emekwa a na-ayọkwa ha biko ha jide obi ha aka na igwe niile sijekwanụ n'ozu wee pụta ekene m igbo niile ekene ihe na ejele igbo ozi anyị enwenụ mgbe ọzọ